Nwanne m nwanyị na-ara une chara acha. Nwanne m na-ara une chara acha. My sister is eating a ripe banana.